matu isi nke iri na anọ n'oge ahụ herod bụ tetrak nụrụ akụkọ jizọs o wee si ndị na-ejere ya ozi nwoke a bụ jọn baptist o siwo na ndị nwụrụ anwụ bilie n'ihi nke a ka ike ndị a na-alụsi ọlụ ike na ya n'ihi na herọd jidere ri jọn wee kee ya agbụ tinye ya n'ụlọ mkpọrọ n'ihi herodias nwunye filip nwanna ya n'ihi na Jọn na-asị ya o zighị gị ezi na inwe ya dịka nwunye ọ bụ ezie na ọ chọrọ igbukwa ya ma ọ tụrụ egwu ọra ndị Juu n'ihi na ha gụrụ ya n'onye amụma ma mgbe ncheta ọmụmụ herod ruru nwa nwaanyị Herodias dere egwu n'etiti o wee tọọ herod ụtọ n'ihi ya o were ịṅụ iyi kwee nkwa inye ya ihe ọbụla ọ ga-arịọ ma ebe nne ya kwaliri ya ọ si nye m isi Jọn Baptist n'ọkwa n'ebe a wee wute eze ahụ n'obi ma n'ihi ịṅụ iyi ya niile na n'ihi ndị ya na ha nọdụrụ na nri o nyere iwu ka e were ya nye ya o wee ziga bipụ isi Jọn n'ụlọ mkpọrọ o wee bute isi ya n'ọkwa nye ya nwa agbọghọ nta ahụ o wee buru ya nye nne ya ndị na-eso ụzọ ya wee bịa buru ozu ya ligwa ya ha wee jee kọrọ Jizọs ma mgbe Jizọs nụrụ ya o si n'ebe ahụ wezụga onwe ya n'ụgbọ jee iche ruo ebe bụ ọhịa mgbe igwe mmadụ niile nụrụ ya ha wee si n'obodo ahụ niile soo ya n'ụkwụ ala o wee pụta kwuo oke igwe mmadụ o wee nwụọ na arụ ha mee ndị nrịanrịa ha ka arụ ha dị ike ma mgbe o ruru anyasị ndị na-eso ụzọ ya bịatutere ya sị ebe a bụ ọhịa ọ ga-agawokwa ugbu a zilaga igwe mmadụ ndị a ka ha wee jee n'obodo nta niile gburugburu zuru onwe ha ihe oriri ma Jizọs sịrị ha ọ dịghị ha mkpa ka ha laa unu onwe unu nye ha ihe ka ha rie ha wee sị ya anyị enweghị n'ebe a ma ọ bụghị ogbe achịcha ise na azụ abụọ o wee sị cheta ha n'ebe a nye m wee gwa igwe mmadụ niile ka ha nọdụ n'elu ahịhịa wee nara ogbachi ise na azụ abụọ ahụ lee anya n'eluigwe gọzie ha nyawa wee na-enye ndị na-eso ụzọ ya ogbe achịcha ahụ ndị na-eso ụzọ ya na-enyekwa igwe mmadụ niile ha niile wee rie afọ jukwara ha ha wee tụtụkọ nke fọdụrụ n'ime iberibe ahụ nkata iri na abụọ juru ma ndị riri nri ra ka nnụ ndị ikom iri na nnụ abụọ na ọgụ iri na-agụghị ndị inyom na ụmụntakịrị ngwa ngwa o wee rugide ndị na ezu ụzọ ya ka ha baa n'ụgbọ ha buru ya ụzọ gabiga n'ofe ọzọ ruo mgbe ya onwe ya ga-ezilaga igwe mmadụ niile mgbe o zilagasịrị igwe mmadụ niile ọ rigoro n'elu ugwu ahụ iche ikpe ekpere ma mgbe o ruru anyasị naanị ya nọ n'ebe ahụ ma ụgbọ ahụ dị n'etiti oke osimiri ugbu a ebili mmiri na-emekpakwa ya arụ n'ihi na ifufe na-efegide ya mana nche nke anọ n'abalị ọ bịakwutere ha na-eje ije n'elu oke osimiri mgbe ndị na-eso ụzọ ya hụrụ ya ka ọ na eji ije n'elu oke osimiri obi wee lụọ ha mmiri ha sị ọ bụ mmụọ ha wee tie mkpu site n'egwu ma ngwa ngwa jizọs gwara ha okwu sị nwee na obi ike ọ bụ m unu atụla egwu pita wee za ya sị onye nwe anyị ọ bụrụ na ọ bụ gị onwe gị si m bịakwute gị n'elu mmiri ọ sị bịa pita wee si n'ụgbọ reda jee ije n'elu mmiri ahụ ijekwuru jizọs ma mgbe ọ hụrụ ifufe ọ tụọ egwu ebe ọ malitere imikpu o tikwa mkpu sie onye nwe anyị zọpụta ngwa ngwa jizọs setere aka ya jide ya si ya onye okpukpe nta n'ihi gịnị ka iji nwee obi abụọ ahụ mgbe ha rigoro n'ụgbọ ifufe wee febie ma ndị nọ n'ụgbọ ahụ kpọrọ isi ala nye ya si ịbụ ọkpara chineke n'ezie mgbe ha gabigasịrị ha bịa ruo ala ruo genezaret mgbe ndị ikom ebe ahụ mazuru ya ha wee ziga n'ala ahụ dum dị gburugburu butere ya mmadụ niile arụ na-adịghị mma ha na-arịọkwa ya ka ha metụ ọnụ ọnụ uwe ya aka naanị ya ewee zọpụta ha ka ha ra bụ ndị metụrụ ya aka